share this video all they join on this broadcast they come out share this video uh-uh. why if i do uh, share maka chibuza i greet you o nwere rumọ ịghọtago ha na spread na onwere onye nwụrụ na Zion and na onwere ndị kaflefu aka na achọ share this video you know the other day i was actually talking and speaking in parables but i think today i need to come out plain so that people can hear me mana share this video so that who cares to listen can listen to ife ezugo na-ekwu n'abalị a maka mgbe ndị akwa ya ebe mgbe ndị mkpu ya eti onye jezikwa na kpa agụ aka n'ọdụ ma ọdụ ndụ ma ọ nwụrụ anwụ i keep telling people every action nwere equal reaction every action in this life will equal reaction you cannot wake up a sleeping tiger or lion and expect them hey many ife agụ ji wee wụrụ agụ maka na ife agụ ji mana problem na-eme ndị be anyị wụ na ndị be anyi wu na learn from experience mexico vlog i greet you brother You go. our people had they learn from experience unu na-ekwu esi nsi na mmadụ nwụrụ na Zion na mmadụ nwụrụ na Zion na mmadụ nwụrụ na Zion then I ask you ndị niile jelu ngo na Zion ground o nwere onye nwụrụ na nkọgụ ana m ajụ ajụjụ ọ wụrụ na ijelu ngo ọkpaala hie na ịnọ na ngo ala na these three days eme this program o nwere ozu nwụrụ na nkọghụ esi na nkọghụ pụpụ three days eme program na Zion I want somebody to answer I want somebody to answer maka ndị redio without battery maka ndị ọ nọ n'ụlọ mara ife zoro n'afịa ụfọdụ n'ime unu ya ebe nwobere oge ụnụ ahịa elen lesson elen lesson but anyị akụzigidoro ụlọ akwụkwọ until ụbọchị ụnụ ya amụta ife ọgwụ na-eme na ọ na-achọghị igbu ife unu na-eme na ọ na-aya agba ife ana na-adụ ụnụ ọdụ anarị adụ onye ohi ji ọdụ owere obi na-apị mbazụ ịmarụ na ijelu 3 days program eme na Zion ministry here I want you to tell me here o nwere onye nwụrụ na nkọgụ na Zion ministry ahụ I want you to tell me here now o nwere onye nwụrụ na nkọgụ na that Zion ministry here, I want you to tell me when here. ọ bụrụ na ijeru this program na nga ọkpala there are thousands of people millions of people who attended that program i am asking ngwanwa that program o nwere onye nwụrụ na nkọgụ na zion ministry ya o nwere onye dine na nkọgụ anọkatakpa ya aka asị na na ọ hazie ka ume kelee onye dị ife ahụ ndị redio without battery ndị ọnọ n'ụlọ mara ife zụrụ n'afịa ụfọdụ n'ime unu ga-ebekwa very soon you go explain tire no evidence maka ihe ejebute ozu onye ahụ nwụrụ anwụ ihe ejebute onye ahụ nwụrụ anwụ gosi anyị oje gosi anyị na in fact ihe eje gosi anyị ebe onye ahụ nwụrụ anwụ nọ ọkwụ na achọbụghị ịmụ ife experience ahụ etishi unu beta. ọkwifu the likes of onye amụma arinji ọkwifu sisters bread of life and so many of them matthias and so many of them unu ka nwelu little opportunity to retrace that statement unu na secretary na social media otherwise unu ga-ebe very soon ka mkpa mkpa ịma na ibe akwa aha dị unu ka ife sọsọ ịgbụ ka nkụta wife unu ma agbụ ka nkụta mana action say ọ na-amahụ anything concerning action si ọkwa ifuru ya onye akpananwa agụ aka n'ọdụ ma ọdụ ndụ ma ọ nwụrụ anwụ trouble dey sleep ịnyanga je na-ewu ekie some of you will be kerive a na-akpọ kerive na-akpọ eh, eh, some of you will be witness to ife a na-ekwu ka ọ ya wee iluo ka ịkọwazie ya asịrị ya na-agụ usi nsi ka ịkụwa asịrị ya kwuru onye n'isi they started circulating pictures of two people or three people si on the slave these are people who did not come anywhere close to Ngobala these are people who did not come anywhere close to Imo State o nwere onye famili ha bịakwutere ha bịa gwa ha o oh, biko na nwa anyị na-efukwa efu i am asking you ndị redio without battery ndị ọnọ n'ụlọ mmalite zụrụ n'afịa ụfọdụ n'ime unu ya ebe problem na unu amaghị anụ ọgụ eji ọfa anụ most of you are illiterate most of you iti mpacha akwụ ụmụ iti edejiho edeho even js3 ụfọdụ n'ime ha cross or beyond js3 now ọha mmadụ niile agaghị skuul ndị amaghị ife o nwere lot of people agaghị skuul but ha dị enlightened yes ha dị enlightened because i have come to understand that you must not go through the walls of the university before you can be learned the world had go advanced enough that from the comfort of your home through traveling through interactions through mixing with people you can learn a lot of things and be exposed. Gone are those days when you must go to university before you come out into sharp. These days when you see people who did not even, who has never crossed any wall of any university or any gate of any university, when you see them present things like this, you will be marveled and you'll be shocked. But these are the worst set of people who go anywhere in this our our generation. you did not cross anywhere beyond Imo State. You did not cross anywhere, not beyond, but around Imo State. You were busy. If you can remember, this was exactly what they did during the COS saga. They started circulating a picture of somebody. Yeah? ren osh ngụ nwere ike ibu ụzọ wee jee na police station ahụ ngụ nwere ike ibu ụzọ wee jee na that police station ilu ebe ahụ nọrọ ebe ahụ ndị ọzọ ewee join ọgụ ụfọdụ n'ime ụlọ amaghị ife dị only tin unu na-emulate be ndị ọcha awụ na ndị ọcha adịghị eje ụka so now the only sensible senseless thing unu nwere ike ịmụta be ndị ọcha na ndị ọcha adịghị eje ụka another thing unu enweghị ike ịmụta be ndị ọcha is that the law state its course on anywhere that anybody to entitled to call police at any time even your son even your daughter imunamunafo can call police on you at any time yes that is the only place una adam ti ife mana ndị ụnụ na-aghọgbu na facebook it's not people like me who are 200 miles ahead of ignorance ụnụ to so local enough to understand that na ndị ọcha adịghị ejezi ụka mana ọ na-adịrọzi too smart enough to know that na any slightest thing your neighbor akpọ police number immediately for every slightest disturbance for any slightest anything police will arrive at your residence immediately even nwa nke mụrụ amụ n'afọ that is the only place ụbụrụ unu kpọchichara akpọchi osh if you put body you go collect yes if you put body you go collect even ngwụ nwa na-ekwu ife a bụrụ advice ya tinye n'ime afọ nyomikwa ya gone are those days mgbe ndị ụka na-agwa gị ee eh, look look look my friend this time around if you put body you go collect wotowoto gone are those days because achọpụtara na onwe language people like you na understanding And since we activated that language, no matter how you cry, that button has been activated. The hour of grace, I can go a long time. These days, if you do anyhow, you go see anyhow. Ndị mmadụ ga-ebekwakwa akwa very soon. Ndị mmadụ ga-ebekwakwa akwa very soon. Ignorance is not an excuse anywhere, not even in the court of law. There is no way a program gaho, a program ho anywhere around that place. If there is anybody that died in Zion ground, it should be left for Zion people, Zion group, Zion ministry to announce it to the public. Millions of people came to ngobala None of them, none of them saw anybody that died anywhere except ndị radio without battery except ndị abịaghọ anywhere around Ngokpala ha nọ na the comfort of their house ha nọ na the Maxwell chukwu ife ị gwara nkịta ee eh, ị na ka m hapụ ịga ebe ahụ m chọrọ ịga ofeke ofeke amaghị ife atụrụ atụrụ ka ịwụ Maxwell chukwu ebuka ife ịwụ ụwa atụrụ ife ịwụ ụwa atụrụ onye iberibe onye ohi onye ohi a ọ ife ewu ekperime a okpo iti mpataka ịnidiri ịmara ife jee ka nne usugharịa ha azụgharịa again ụfọdụ n'ime ụlọ ụmụazị laakịrị home training ụmụazị mebiri gboo ụmụazị mebiri gboo unu mebiri gboo home training wee mebie gboo naanị iyi kọmpliti sere igbo mgbe ụfọdụ n'ime ụnụ dụta ihe ezo ụnụ aṅụma n'igbo ọ ga-asachana kranshaft isi unu niile ụnụ pụtazie kịta unu she na unu ya ebilongu to this same society nọ na kịta this same society nọ na kịta it's not left for you most of you people belong to psychiatric hospital a evangelist ebuka obi na-arụ chere mgbe ọ lụchara i will volunteer myself evangelist ebuka obi rụchasị asa psychiatric hospital ọ na-alụ mma egota shuttle bus dedike nya nye free to this psychiatric hospital anyị ata akpagharị na street na-akpagharị na school na-akpagharị n'ime afia na-akpagharị ebe niile na-ebute unu niile na-atụkpu unu ebe a by force by fire by force enidghị ịyọghị ayọ enidghị ayọ ịkọ ha atụ na Facebook akọpịrị m everything about page gụ nye ha ya gwa ha trace iwe si bịa bụ na ama na abịa na parents gị ike parents gị ike gị agwụgo parents gị already so they will consent to iburu kwuo n'ime ebe a ka a rehabilitate ewu obere ndị redio without battery ndị redio without battery chioma chukwuemeka hapụ ha they will cry they will cry ọkwọrị ha na-ebu ụzọ eje achọrọ okwu emegharara m ha ebebe akwa polisi gị onye ahụ aka kịta agha m obere akwa tiwe mkpu wankọbọ iji wee belu onwe onye nwe ikwu na ibe agbata obi onwere wan atụrụ enweghị onye nche mana ọ chọghị ịkwanyere onwe ya ugwu ụfọdụ n'ime ha wa atụrụ enweghị onye nche mana ha achọghị ịkwanyere onwe ha ugwu ụfọdụ n'ime ha enweghị ikwu ụfọdụ n'ime ha enweghị ibe ụfọdụ n'ime ha enweghị onye enyemaka ụfọdụ n'ime ha enweghị onye mgbata ozi why can't na ya duo onwe gị kedu ife ihe ji wee duo onwe gị eh did you go to Zion I am asking millions of people who attended that program here o nwere anybody nwụrụ na nkọwụ na Zion I am asking mmadụ za anya o nwere anybody nwụrụ na nkọwụ na Zion that was how during the the the the the the the the, the COS saga. They came up, they started spreading the, the picture of an innocent somebody. That is how wicked these guys can be. Eh? Millions of people beyond Gobala. Eh? Millions of people beyond Gobala. Kelu mortuary ebe deposit onye anwụrụ anwụ. Kelu mortuary ebe depozitiri onye anwụrụ anwụ kelee afọ onye anwụrụ anwụ since you people are smart enough to get the picture of onye anwụrụ anwụ kelee afa ya kelee afa nna ye kee village ebe o si kelee ebe o si wee bịa i am asking you cannot answer me ndị radio without battery some of you will start crying very soon you people will start singing like a bird very soon unu aha amụ ife and unu aha amụta n'oge unu aha elen unu adọrọ fast in learning unu adọrọ fast in learning unu adọrọ fast in learning ọma ọma you can ask millions of people who attended that program tell them onye anwụrụ anwụ kelee ebe ọ nọ wee nwụ yes onye anwụrụ anwụ ka eri ebe ọ nwụrụ ọ nwụrụ n'elu kanopi ọ nwụrụ n'elu kanopi ọ nwụrụ n'ime moto kelee ebe ọ nọ wee n'etiti iro ka n'ime ọfịa kelee ebe ọ nọ wee nwụ na dat crowd gadara i wee ghara ịfụ ka ndị mmadụ ya assemble ebe ahụ you will see the noise by the by the focus of the camera i wee maa na onye anwụrụ nwụrụ anwụ i am asking you that kind of crowd gadara ebe ahụ ee eh? ka mmadụ ya nwụọ ebe ahụ ndị mmadụ agha afọ ya nọ sistus bread of life ofeke abụghị mgbe ekere ụkwa onye amụma nji e, mpama chineke ya akpọ ọkụ very soon matayas ezeakụ ofeke dụka call them by names ọsọsọ ha ndị redio without battery ndị ọ nọ n'ụlọ ma ife fesoro n'afịa ọ ha nọ fụ na mmadụ nwụrụ di ya all the people who came to Ngopala, I went to Zion ground and did a video aftermath of that crusade, of that three days program. I was there. There is nothing about any information about somebody who died. The question is, onye anwụrụ onweghị family, onye anwụrụ onweghị obodo osi, onye anwụrụ because they are not giving any information about anything about onye anwụrụ anwụ. It doesn't have family They only managed to get the picture. How did they get the picture? How did they get the picture? By the way, ndị radio without battery during COS saga kelee ebe ha si wee weta picture of an innocent somebody post ya na Facebook circulate ya esi na onye ahụ nwụrụ anwụ that is to show you extra mile that people can go just to prove nonsense. ndị obi ọjọọ ndị obi ụfụ ndị a na-adụghị mma ndị enweghị ike ife ife ọma kpọọ ya ife ọma ndị chineke ya akpọ ọkụ very soon n'ala igbo ụfọdụ n'ime ha they wi soon cry because ha learn ho anything from the case of ijele and I am telling now the Zion legal team. Onye amụma Renji must go in this time around. Onye amụma Renji must go in this time around for using my video to make caricature of an event that never happened in Zion ground. Onye amụma Renji must go in this time around. He must go in this time around. Yes, enough is enough. Enough is more than enough. Yes, enough is more than enough o tiri picture na-asị ndị mmadụ ha na ife m na-ekwu maka onye nwụrụ na Zion na mood very wicked na mood very wicked it is time for him to come and prove how wicked I am it is time for onye amụma arenji to come and prove how wicked I am it is time they said he who allege must prove It is time for him to come and prove beyond every reasonable doubt that same person they are secreting the picture that no one and as Zion. It is time for them to come and show us the family of this person. It is time for them to come and show us what actually made that person honey speculate or honey insinuate on one. I quote, since to the bread of life. Selego alleged. He overemphasized on that word alleged. If you are alleging that something happened, why are you saying it under sure that need to show if family? Yet you are alleging. Do you know what it means for somebody to allege? Let us look at the true meaning of allege. Because if he is truly sure about that incident in Zion ground. Why was he overemphasizing on that word? Alleged, oh Alleged. Alleged. Alleged. You are alleging that something happened, yet you are hitting and overemphasizing on the same thing, casting aspersion on Zion ministry when you are only alleging you are not even sure you are not even sure it is time for onyamuma arenji to come and show us what he has got it is time for reality to play on onyamuma arenji yes and if he is not too if if he is not careful i ezugo will personally ensure that n'ofa fight onwe ya ebe ya awụfu onwe ya ọsị na ọmụọ na-etu aka It is time. Enough is enough. Some of these guys, I think, is it is high time they start learning it in a hard way. In a hard way. Yes. Also, Namu the wicked. Namadu Munazayon. Can you take us to the family of that person? Molo? I want you to take us to the family of that person. Molo. Ka imalo onye nwere ife within that three days Emeku said na nga ọkpa The first day Everybody was already there. The second day, everybody was already there. The third day, everybody was already there. So, kele onye dị ife ahụ nwụrụ na Zion ground mmadụ amaghọ. Millions of people nọ there. Ọ nwụrụ, ozu edisapia. Ọ nwụrụ, ozu eni onwe. Ọ nwụrụ, ozu efele efelu. Kele ebe ọ nwụrụ ife a, onwere ndị nọ na nkọfụrụ ya afọ. I'm asking. Because as I'm talking to you now, everybody on that Zion ground is as confused as you that is watching. Everybody did that program, Mangobala, is as confused as you and me. Now, those people flefu. Obluna Matayas Hamana Madu flefu. Which police station have they reported to? and which police station confirm confirmed that incident to meleme. I am asking, did they report to any police station? Or will any police station confirm with this incident that no, meleme. Did Zion report any incident like that? How are they able to know that no Nwere flew there, even when they did not come anywhere within the area of that Ngopala? These guys have a lot of questions to answer. And look, let me tell you, the story of Ijere, the journey of Ijere, cannot just end with Ijere. As many as you people, Noni Huauko, who has refused to walk within the confines of the law simply because you don't like Evangelist Ebukobi, simply because you don't like Zion ministry, simply because Nando Kabiawola and Nanago, Nando Kabiawola and Umunnago. ọnwụ na nne gị anọzie o nwere ike ịwụ ndụ ụka gburie ọnwụ na nna anọzie o nwere ike ịwụ ụka gburie as many as you people who has refused to see reason and be reasonable you people will keep learning it n'ụzọ siri ike if you think it is going to end with just jere you are joking many of you will still walk through that path ijere gal many of you it will not end anytime soon stop joking arrows n'onwe ya aghụghọ thinking that it, it has started means it has started unu overtake with that patience you over oh, in fact unu overstep that boundary thinking that nothing will happen thinking that nothing will happen things will start happening within a short time i assure you Oya amaara nji Oya amaara nji your time will start kicking from this night. Your clock will start ticking from this night. Most of you will learn it the bitter way. It, it is not just the hard way. Most of you, unu ye learn ye the bitter way until the day you will learn to mind your business. You are not a Christian. You are a Onwefe concern on una church. Why can't you concentrate? Why can't you concentrate on that omena na ekweghị eme? data omenala ekweghị eme data omenala ekweghị eme ịkpọje nwaanyị imebụghị ege ịkpọje nwaanyị ịkwabụghị nkwe nọdee n'ụlọ na-akwa ya iko ọ na-amụrụghị amụrụ nwa iwukwu onye omenala iwukwu onye omenala iwukwu onye omenala a lot of alụkwụ nwa wifunu na-eme ọ dị the guise of na unu na-emegwu onwe unu na-emegwu onwe unu omenala omenala ekweghị unu eme omenala ekweghị unu akụziri ndị anyị ụfọdụ n'ime unu ụmụ na aha da asụ igbo ụmụ na aha da asụ igbo ụmụazị amụcha anụ ọnịcha ebe eli aha asụ igbo mana bịa na fesbuk bịa nye mkpọtụ ndị omenala ndị omenala ndị omenala ndị omenala omenala ekweghị eme evriday ụka chukwu sị ụka jigara you are no more a christian what is your business with the affairs of christians what is your business why can't you focus in educating your convert already yes organize yourselves educate your convert let people who are not with you people see the goodness say the benefit unu na-enweta n'ife unu na-eme is that not how zion ministry grew to the numbers ha nọ there today testimony keep spreading people keep talking to other people people keep seeing the progress and they keep coming themselves you don't need to come to facebook na-akwụ n'elu na-akwụtu ana for you to get people to start coming to your omena abụzi eziokwu you don't need to do that yes you don't need to do that you know Results speak for itself. People will see. They will be convinced. They will come themselves. That is how the whole church is saying when at this whole world got all the members they got. okeke jecha apụta ọsịgụ nna n'ọkwa ife na-eme ijebe nke ilu oke ife a na-eme go but unu firu na unu niile ejeho nga unu niile ejeho nga n'obodo anyị nọ na ụnụ agha amụ ife ụnụ niile jehụ nga n'obodo anyị nọ na ụnụ agha amụ ife amamife jealousy ji wee jide unu n'obi wee na-ashove down your throat i wee ṅụọ iyi na ịnwe ihe ife a na ịya amụ ife look at ife ijere mere onwe look at ife ijere redusuru onwe etu or in eh? the name of naanị akụ ile mgbịrịgba eh or in the name of naanị akụ ile mgbịrịgba etu a ka ha si wee wa pikcha onye nọ onwe na cos si na onye a nwụrụ of ha na-adụchasịcha heartless do so heartless to the core wa pikcha onye nọ onwe si na onye ahụ nwụrụ wee ruo today chọkọmilo ha jis wisti ha anụnụ ebe tv ha ejikọ moment of truth gụrụ eze igbo kpụọ afa ha up to today eh ha enweghị ike ijustify onye anyị do beyond every reasonable doubt that no nwere onye nwụrụ na cos they have come again in this zion crusade why ihe eji wee accept onwe defeat even if you cannot accept defeat why can't you walk away Why can't you mind your business and leave the people who are doing their own thing to continue doing their own thing without interfering in your own? You have failed clearly to put your house in order. You have failed. do so disorganized ka ndị asịrị na ha ndo omelu ala bụzi eziokwu na ọnwụ afụbụrụ m people so disorganized than these people they are so disorganized that, that they are even confused in that how disorganized they had. I'm telling you, this is empire. I'm telling you now ụfọdụ ndị amaghị ife ụbụrụ ha na-eko eko nọ na Facebook nke ọnwụ na-abịa na gwa ịpụta na comment section look let me tell you even ụfọdụ n'ime ụnụ nọ na comment section na-ede very soon unu nwana na comment section ede eh, we start crying too let me tell you there is nothing no information that is hidden ọsọkwa wuolu fake account wee be eh, na facebook na ede nonsense ọ bụrụ na ịmaghị ife let me educate you today even in that fake account iji ede ife a you can still be tracked down to your house you can still be tracked down to your house nya meghee dọbịa n'elu bed ya ebe ahụ dina na kulugu ka agbụsị it will cost you nothing to behave in a right and in a civil way it will cost you nothing yes it will cost you nothing you did not go to ngobala you are not a zionite you never had any business in ngobala what is your business in namano ebe ahụ Can you provide the evidence when you are arrested today? If police come for you now and say, come and give us every details about this particular thing in eku can you give them any details? I'm asking you. I can decide myself without Zion to get police involved and start arresting all of you to come and give the police a lead to what happened in Ungobala. Can you give police any useful information? Sisters, bread of life. You are alleging. You are alleging. Do you know the meaning of alleging? And yet you are heaping it on Zion ministry. That was the same way Iji wepụta some time back. Allege a ebuko not even alleging accuse ebuko obi na ogburu mmadụ. Eh? Accuse ebuko obi na ogburu mmadụ. They left you. You you went scot free you have come back again. You have come back again. Remember, self abduction, Ikleb or yourself, then it will soon come to reality. It will soon come to reality. I don't know why, in a civil society like Nigeria, some of you cannot learn your lessons. He who allege must prove. Don't think you can go around saying things you are not sure, thinking that you will walk away free because you, you, you feel you have freedom of speech. Freedom of speech is guaranteed. What happens to freedom after speech? It is left for you to prove that you have the right to say this by proving it beyond every reasonable doubt. the new unu I have told you before you say anything, ask questions. Jụọ before you say anything There are millions of people who attended that program in Ngobala. There were so many pages and platforms that were live broadcasting in Ngobala. There was never a time There was never a time enwere unnecessary gathering somewhere. All the millions of people that attended that program, no single person saw onye anwụrụ anwụ. I ask a question. The program was three days. The first day, second day, third day. The program was busy. onye ọ na-anọ ebe ahụ nwere onye na-ena nkọ onwe onye nọ nnake kelee ebe onye a ma wee nwụ ndị mmadụ afụghọ pikchọ ebe ọ nwụrụ anwụ wee ịfụ adị nwụrụ na personal hospital ebe ebujere ihe n'abalị before the next day picture of ọnwụ ya mgbe ọ nọ na moto eseklet go na the whole Nigeria ma ndị nọ n'obodo oyiwu akpọ na kọl sinata Ifeanyi Uba nwụrụ na hospital n'obodo oyiwo o mechipụ anya n'ọnwụ Sahara Reporters ebuo na n'izu ahụ the whole news platform dị na baya ebuo na na sinata Ifeanyi Uba nwụọna onye ka onwe na onwe probably ebe ọ dara eburu ebuju n'ọgwụ ahụ ọ nwụrụ n'ụzọ ọnwụ onye ka onye onwenu esekuleti ya n'ebe niile kelee ebe onye a nọ wee nwụ in a gathering of over one million people and nobody saw her mgbe ọ nwụrụ i ask again ọ nwụrụ be ya ewee buru oso ebute na Zion ọgodo na ọ nwụrụ be eburu oso ebute na Zion sị ndị mmadụ ka ya afụ ozue so sọsọ mata ya asị fụrụ onye anwụrụ fụ ndị afụrụ efu sọsọ onye amụma arinji fụrụ onye anwụrụ fụ ndị afụrụ abi sọsọ sisters bread of life furu onye anwụrụ fu ndị i leave the zion to do what they have to do yes i leave the zion and their legal team to do what they have to do enough is more than enough enough is more than enough it's it's high time you people start teaching these people lesson every month you use one person as an escape goat so that the rest of them will learn in a bitter way they should learn in a bitter way yes ndị nọ n'ụlọ mmadụ fesoro n'afịa ndị ọkwa karịrị onye nwe osu the program a na-stream live eh? a na-stream live I greet you eh? a na-stream live onwere onye fụlụ mgbe ndị mmadụ na-eti mkpu sọnwụ ya onwere onye fụlụ mgbe ndị mmadụ mere unnecessary gathering somewhere onwere onye nọ di a fụrụ mgbe onye anwụrụ nobody saw it ọnụnwawu ndị nọ n'ụlọ galala m unu ebido separate one picture ndị mmadụ anywhere eh you are oh, another person who is not even in Zion legal another person who is not even evangelist Ebuka Obi brother Chinwike or Aku Zion may decide to pick that matter up I can decide as a good Nigerian, as a citizen of Nigeria, to do my civil duties, I may decide to pick up the police and pick all of you. Yes, because we are talking about Ndomadu here and not just one person. You people allege that Nofonia Nwalanwu and now two other people or three other people, Nefwef, putting their pictures. I myself may decide to do my, my, my due diligence and do my duty as a citizen of Nigeria. I may decide to arrest you people so that you can come and give us clue or give us information on what you know about those people in Efuefu. Yes. Amụrụ m ife kpatalụ unu anyị ejikwa ilu nwe unu na Facebook a. Yes. Why do you want to lose that freedom you have simply because you you you you you you, you don't like Zion which you practically have nothing to do with. You don't like them, you don't attend it, why can't you go your way? Yes, I expect you people to come and be promoting Omenana more to us. Show us the reasons why we should leave Oka and join you people. You guys are not showing us anything. It is evangelist Kobe today. You keep criticizing people who are doing far more better than you. Yes, You keep criticizing people who are doing far more better than you. You want me to go and celebrate Mkpokoko, Mataya Asije Rente, Nangobala. Are you aware? Na, no, no, are you aware na Emenike, the football player, Lolo, a, a very big and strong hospital, no worry. Have you not seen it? Have you not seen it? Do you want me to tell you where that hospital is? Igata make Meki Abago, Owerri Airport. If hospital Emenike, Emenike, by the left. Go to that hospital and see what is happening. Do you know about an American trained doctor save life? Eh? After the university teaching hospital, donor ị keriva eje kerive a call to see oza ahụ esi join that Owerri road if you save life hospital have you praised those people for building those that solid building there putting money and sinking into the foundation at that hospital where people can come in, be treated free, and they go. Ndị nwere ego akwụọ ndị nweghị ego ewere ego na foundation wee kwụọ hospital bill ha. Ngụnwa debere ahụ n'Imo Ife for people like Father angel Unegbu ndị che na ha amụ ife mana ha mụọ n'ofe ka ha wụ. How many times have you taken your your time to go to any of the general hospitals, any of the private hospitals, and go there and deposit 100 or 200,000. Wado, onwe onye bịara na hospital a, ọwụ na biilu ya enwekosịdo, wolu na ego a sọtụọ biilu ya. How many times have you done that? But you think that you can make any point by taking money and giving to Matthias to put in his pocket or for whatever, I don't understand. for whatever I don't understand. The most shameful thing is that even a Catholic priest, an acclaimed Catholic priest, had to had to dance to that potopoto with these people. It is very shameful indeed. It is very shameful indeed. That is why in Jew video today we quote that Mowa e to Angelo as a reverend father. May a man mistake, and I stand to be corrected. I stand to be corrected. That man abụla ezigbo mmadụ. That man so na ndị a ntritiri that case ha last time ndị nne na nna ha pushuru na ha ga-eshiriri fada ha wee decide ya na ha ga-eteki revenge on the church. Yes. ha wee decide ya na ha ga-eteki revenge na church. they are the people like Father Angelo na egwu onde ndị parents ha or ndị family ha pushuru against their will na ha ga-echiriri fada ha chichaa fada wee decide ya na for parents ha ipushu ha against their will that na ha ya etake their pound of flesh na church and that is how you see some of them behaving in a way they are behaving today But now that you are an adult, now that need to go further, and you have come to the age where you can take a decision for yourself, why can't you just walk away? Why can't you just walk away? Why can't you just remove that white? Why can't you just remove everything and drop it for them and walk away and go and face your wife and face your life? Get married and bear your children. Why must you vent that frustration na the church why must or church meluwu ọwụ na parents go oh, force owo je shie father it is between you and your family and not us we don't have anything to do with it we should not partake in that bitter uh, uh, uh, experience in well in life we should not partake in it do not drag us into it because i am not there mgbe o meru how else can you explain this ebe mmadụ arrest echi niile efu ndị ala na facebook bịa na nkọ ka ndị egbuwara isi but what stops you now from cancelling people and giving them the right advice yes why what stops you you are alleging that na-egburu mmadụ you are even testifying anywhere around na mmadụ nwụrụ na zion The video I did the other day was simply to tell you that na, whether na mmadụ or na mmadụ I want to see what it has to do with the crusade that na mmadụ or na mmadu That was the basis of the program we made the other day. But today, I think it's high time for these people to help the police with this investigation. They seem to know more than we know it seems like they actually have more detailed information than the rest of us. Yes. In fact, it seems like they have more something in their cupboard than we ever thought. Why can't you people give up? Why can't you people give up? The battle has been won. even those people ọnụ ahụ gburu ogiri asọ emechaa na alachara ya yes ọnụ ahụ gburu ogiri asọ emechaa na alachara ya okwute ahụ ajụrụ ajụ emechaa na wuri isi nkuku ụlọ a lot of people who said bad things about zion ha change go their stand and they have seen they have seen that ideology of that man obi. Some of you got so hardened. Some of you got so hardened that no na-achụbụ ichegharị echiche chewe ka mmanụ unu ka nọ na-ekpe ekpere one day ka ife ike dakwasa Zion ọ ife unu na-ekpe ekpere nwee ife ọzọ unu na-ekpe ekpere na-awụghọ one day ka nnukwu ife ike dakwasa Zion ka unu wee mụọ amụ sọsọ ife unu na-achọ ụsọsọ ife unu eji wee mụ ndị Zion ministri amụ dụọ onwe gị adụọ ụfọdụ n'ime unu ya ebekwa anya m anya mụ o I will come here again and mụọ gị amụ repeatedly etu ahụ si amụ ijele amụ because I warned him the same way I am warning you now do not allow your bitterness to put you into a corner where it will be difficult for you to come out eji na aka jee mmanya onwe gị n'ụdọ onye amụmara nji Sistus bread of life mata ya asị ama ụnụ na-atọ m ama ụnụ na-atọ m ama ụnụ na-atọ m a sịkwa na ewu na-enweghị efi na-enweghị ọdụ chie na-achụrụ ya ijiji e ma maka efi na-enweghị ọdụ achọghị ka chie chụọrọ ya ijiji echi niile ibido tiwe intimidation ibido tiwe oppression ichefuo na onwe onye ya ewere aka eti na mmiri ọkụ ime expect na mmiri ahụ ya jụọ oyi n'aka na ọ ya adaghị ọkụ kelee onye ya ewere aka eti n'ọkụ ị na ebe expect na ọkụ ahụ ya agbaghị onye ri ya dụ ya dụọ onwe unu ya ebekwo nga mmalụ unu ya ebekwo nga mmalụ ndị niile ji program a na Zion I ask you people again bịa ebe a kịta agwa m o nwere onye nwụrụ na nkọgụ na Zion kelee onye nwụrụ na nkọgụ na Zion bịa gwa nkịta I want to know ọ bụ wụrụ na ikekwo na ya hụ. kelee onye nwụrụ na nkọgụ ife a na Zion we want to we want to know now ka ikpe isi ye ịkpọ ha kịta na polisi gwa ha bịa nụnye polisi information and details come and brief the police they will start crying again ebewe akwa because ha amachasịcha etu ife niile si eme n'obodo oyiwo mara na ndị ụka ahụ na ndị ọcha ahụ ejezi ụka but the only thing ha chọrọzi ịgwa gị na na even your child even your son or your daughter n'obodo oyiwo nwere ike ịkpọrụ polisi polisi abịa kpọrọ na ọ bụrụ na nwa e mụrụ n'afọ n'obodo oyiwo nwere ike ịkpọrọ polisi wanyị na chọọchị anyị akpọwụ polisi chọọchị ndị ọcha ọha akpọ mmadụ in fact i saw a post where ejike was saying that na na ndị ọcha na ndị africa ebe a we preach to you about forgiveness but na ndị ọcha na ị ndị ọcha that you, must be made to answer na ndị ọcha believe na justice yes na ntọcha ọcha believe na justice you see na ntọcha ọcha believe na justice now ọ bụrụ na ntọcha ọcha believe na justice na ntọcha ọcha believe na onye mee gị ife ọyọghụ mgbaghara ịgbaghara ya kedu ife iji enwe problem na ndị ụka kpọlụ polisi na imisbehave ọ na ịdị iwu I'm asking you kedu ife iji enwe problem ọ na polisi ndọcha ọ n'ime ife ọjọọ bụ ndị ọcha ndị ụka ndị ọcha ya kpọwụ polis i am asking you sọsọ ife enweghị isi ifunu ya eje na-amụta be ndị ọcha sọ m nyanwụ ifunu jebelu obodo oyiwo ụfọdụ n'ime ụnụ wa akari ogeri ka ụnụ n'ụlọ ụnụ ejekwa n'obodo oyiwo lukwa obodo oyiwo rụkwa akari ogeri n'obodo oyiwo ee kelee onye dị useful n'obodo oyiwo ebe o jelu to his family o ruo ebe a ọ wụrụ chọọchị ọ ya ada akpagharị je na-agụ ya ọnụ ihe akpagharị eji achọ ebe ị afụ transfọma iye eburu bunatara ogbe m ihe akpagharị eji achọ wee haụsụ ebe ị afụ strit rit iye ekwekọta bịa ma ntụ onye n'ogbe m ihe akpagharị je na-achọ the kind of quality road ị ga-apịa construct n'ogbe m ihe akpagharị na-achọ standard school standard laboratory standard lab ihe emepelu your community ihe akpagharị achọ ICT center ị ga-abịa mepe your community iwu minus one to your community if iwu wo fake to your community ijele obodo oyiwu ijele ebe ahụ ijegu bridge ọnụ ee ijele ebe ahụ ijegu bridge ọnụ ụmụ ofeke amụọ mgbe ekere nke ụkwa emptiness ọ ife na-akpọ ha ibewu jere obodo oyiwo ruo obodo oyiwo chineke gozie ha ha bụrụ development bunata ndị bifa mee ife bata bifa bunata ife be ha bunata light be ha bunata development be ha job obodo oyibo na-akwụgharị na-emeso na-emeso sọ vidio na briji na-emeso vidio na chọchis na-emeso vidio ebe niile eh is that not a typical example of failure how else do you want me to describe failure how else do you want me to describe failure nje na hotel ahụ. esi ekwuo m Nnọrọ na Zambia because of the kind of weather ha nwere heat aha eme i don use handkerchief there handkerchief ifro i don use it there what did i do i came back here mmanụ na ngụta ac debe here goro ac debe here goro ya mount ọ na room ife a ka ị na-apụrụ obodo oyibo onwe ife ọsọ ị na-apụrụ obodo oyibo ọha ị nọrọ ị na-enye so mkpọtụ why can't you bring that thing ịma na nọ na alaki n'ụlọ here bring it back home here in fact normally all hotel ije hotel ijela ije hotel ijela now some people will ask you why can't you bring the copy of that thing ebuje hotel bunata n'ụlọ be where you can stay in your own house comfortably and enjoy that comfort you na-eje enjoy na hotel nke awu nke nke ọwụ sọsọ ka ụnụ amahụ minus one ndị kọmuniti ha niile gụchaa n'alụ minus one onwe ife ha pasitalụ o si ide ebugharị kamera hịa na ndị a eji kamera agba tiketi eji abịa naijiria ọ iwelu kamera welu peji gụ wejere ndị airline ha gbaghị tiketi wee bịa naijiria ọ na ịfọ ndị dụka toklins famili ọ nụrụ onye china yes ọpụrụ na ọ nụrụ onye china onye china rịọ nwa ọ na-abata n'ụlọ ebe a in fact as we are speaking now ọ nọ na vileji be ha n'ụmụ nze ka ebe That is those people who has gone out and they are thinking about home. They came back, they leave their footprint at home, they are bringing development back to their place. What of is the one and the one yocha? This yoshi. Go there and see what is the one and one ocha what they are doing. These are people. Ndị nụrụ ndị ọcha nwaanyị onye ọcha hapụ ebe ahụ unu na-enye mkpọtụ unu na-emeki noise mmadụ ahịa nụrụ unu ife evrido na na enyegharị mkpọtụ na fesbuk na-ebugharị kamera onweghị ife isi naijiria pụ na awa ka ije na-egosi anyị ebe moto na-agba n'elu iwu ofe ka amụghị mgbe ekere nkwa ụgwa efulefu dụkaghị onwe onye dụkarị famili ya agụgo minus one mana ịmaghọ ka ije n'obodo oyiwo owu ka ije meela anyị pikshọ etu uk dụ ka ije meela anyị pikshọ etu amerịka dụ ee ife ụfọdụ ndị chineke gosiri ebe a na ndị ụmụ ha kpọrọ ụmụ ha jee holide ebe ahụ ị nọ akwụgharị ee ebe ahụ ị na-akwụgharị nọrụ na-ebugharị kamera na ọ na-eyigharị trauza na-akpụgharị taịl ee ichefu unu nwe ndị nọ na alaba ebe a zụ afịa na-eme every summer ha akpọkọ famili ha bịa sọma na obodo ahụ ebe ahụ ị nọ rie the kind of dollar imetụbụ ha aka since over five years tipịa ya n'obodo ahụ mee ma shopping duru enu batawa hia ịmahụ iche na eme ọfụma iche niile oke ee ịmụọ na ata ụfụ ịmụọ na afụfụ na ife nketa gị na afụfụ iketalụ karịrị nke ndị nọ n'obodo a ketara you don't just know ee you don't just know isi naijiria jewe obodo oyiwo ka ijekwa ndị ndị ndị ndị ụmụnna gị na ndị ọcha dị ejezu ụka nyawu ụsọ bala obi ụmụnna gị ya alụ nyawu akpara isi ya ada ebute gbanyụ gbanyụ ebi ndị mmadụ ha na-eri nye bụ free medical care ị nwere ike ịnọkọta wụta na ụmụnna gị si nene ndị nwere anya mgbu si nene ndị nwere atritis ịkpọta ndị dọkịta abịa treat ya ha nye ha free medical shekọp up nyawụ ife ya ada eme nyawụ trust fọnd ihe emepe na ụmụnna gị ewere ihe na-akwụ ndị widows and widowers ụgwọ ọnwa every mont ife ahụ ndị ọcha na-eme ibunata ebe anyị ya nyawụ education trust fọnd ihe emepe mepee akaụntụ a na-edepoziti ego na si worie na akwụrụ ndị ụmụnna ya na ndị agbata obi ha ụgwọ akwụkwọ ndị agha kwụrụ ụgwọ akwụkwọ nya awụ ife ya eje mụta ijere obodo oyiwu ije ego ruo ebe ahụ ruo ebe ahụ mebe I wanna be I wanna be I wanna be jee dị n'Ogbuefi Benard Okeke ha ndị nọcha Lagos azụ afịa they came back home here they used interlock and tarred the whole road Benard Okeke taal ụzọ niile kpatalụ ndebe okeke buru street light doidea buru street light doidea wolu gada gbachisiada street light ọkụ na bịara ebe ahụ ọkụ ha zuru ezu that is what it means for some obodo ịmụta e nwa m ife ha obodo ịmụta e ofeke so mmebiwa ife ụnụ ma emebi na amaghị edozi edozi oh, oh, ijere obodo oyiwu ije mee vidio eh? ife skyscrapers anyị na-egosi anyị na Lagos Island ijekwa na Lagos Island jee na Lagos Island jee na Lekki jee na vi jee na VGC jee na Lekki nnaodesisi hapụrụ ha ha chọrọ ịbịa ka enyo ohu ike ndị nsọ kelee obodo obodo UK ahụ ị nọ ịchọ ịchọ tinye ego tinye drọ i will come to that uk within three weeks mbịacha holiday na ịnọrọkwa ebe a na-akwụgharị abịakwa holiday ebe a mbịacha holiday na dashia ya ego wee na ịnọrọ dị ya na-akwụgharị ị na-ata ahụfụ dị ya ihe niile rijuo afọ ihe niile eme ọfụma ebe ahụ owubeghị nwaanyị ọcha so die nata isi oshi ebe a hapụ obodo ahụ iji etu ọnụ soro dị nata isi oshi ya toklins family onye china china ahụ iji ama atụ ka nwunye that guy Tokren's family sue nata na naijiria hia nọrụ n'ụmụ nse hia na-aba mbụbụ je na-akọ nri na ọ China na-enyegharị mkpọtụ mana onye China na naijiria hia onye China nọ na naijiria hia dị ewe Range Rover Range Rover 2018 ka 2020 model were ebugharị ya akpata n'ego moto ha ya kpata n'ego dat moto ha ji akpagharị ihe mmadụ agha anụrụ ụlọ ife mmadụ agha anụrụ ụlọ ife ife ụmụazị be anyị mụ ife na anụ na-emewo ha nụ onye ọcha ha kpọrọ onye ọcha ha kpọnata ebe ahịa a na ewunata ife n'ụlọ hia na-edozi hia na-edozi hia enwere obodo oyibo na-esegharị vidio ee na-ele onwe kọbọ kọbọ be ndị ọcha ndị enu isiri na ha amaghị ife ndị enu isiri na ha bịa na exploit Africa but you are in their land celebrating ee na-eselebreti your own slavery itikwala onwe for the second time o tekwa na ha na sikwa ebe a tichasị aka n'ike si ya through atlantic ocean chọrọ ha jewe be ha ruo be ha je na asa efere na-azụ ụlọ na-eficha toilet edu so proud of ife ahụ ị na-alụ you are not even planning that one day you will stop that work when you have made enough money and build enough something back home here that you will leave that thing and come back home to come and build your place. You are not thinking about it. It is not in your agenda. Sad enough. Ndị no ndị ọcha na ụfọdụ ụmụazị be anyị ndị nwa ife plan ahead of these things. Look at during COVID-19. A lot of our brothers to China that are here, don't have to here. There are so many of them who planned because all if me may expect. there are so many of them who were already making ya ndị dugoro establish enough na ha make go plans miles ahead some of them never felt it in fact after covid-19 after china kpọpere their borders ụbọchị a si mmadụ bata akwazi some people never went back some of them stayed back here in fact i have one of my friend been at victoria state he told me ezugo If you see me in China tomorrow, just know that Nangal on a business trip, I cannot stay in China again more than one month. I cannot stay in China again more than one month. Yes, I cannot stay in China more than one month. On oh, or here now, container na abata on a more float, on a more float. Mercedes on a wow, very fake year to go forty million. No, in all, in all, in all China, not in all America. nọrọ ife a do so proud i'm not talking about ụmụnne anyị o i'm not talking about ụmụnne anyị ndị na-agbasara onwe ha mbụ ike o after all somebody took at this empire ọ hụsịra ka ọnụ ọ hụsịra ka ọnụ ndị na-agbasara onwe ha mbụ ike nara edozisi be ha ebe a mmanụ na one day one day they must come back home here so that thing luxury ha na-enjoy ibe ndị ọcha they are bringing that luxury back home here so that any day ha ya abata here they will enjoy that luxury back home here onye mantu solar with how many batteries here usoro aka akụkọ na ọkụ adụrọ usoro aka akụkọ na ọkụ adụrọ onye nụrụ a befitting duplex here usoro aka akụkọ na gurume na-etum na-ekwe ọsọ eh there are so many things you na-enjoy there you can work so hard use that time iji akwa n'obodo oyiwo bi n'obodo oyiwo it is not an achievement ụfọdụ n'ime unu na achievement niile eji alụ ọrụ you are doing more than 10 jobs in a day you are not sleeping you cannot rest ndị ọcha na-alahụ ụla ịkwụ ọtọ is it an achievement to you are you proud of that kind of life look at me look at me thank you very much emeka nwanna daalụ thank you very much look at me i came back here na december nụcha nwaanyị mecha wedding i stayed back here i'm not working for anybody i work for myself awụ m ọga nke aka m i work for myself yes i work for myself when i came back here 2021 i was i was in nigeria here for over nine, almost nine months nnọjuo na wala onwe m nnọjuo na wala onwe m yes yes in fact the least nna anọ na mbata here is three months the least nna anọ na mbata here is three months i don't work for anybody i don't account for anybody i i i have my own program planned i can go anywhere i want to go without answering being answerable to anybody i can stay anywhere and make my money from anywhere so ngụnwa na afu nke as achievement but a lot of ụmụnne anyị ndị mụ ife ndị nwere isi nde nwere vision ha ji wee jewe obodo oyiwo ndị mana they have gone to Germany America or anywhere to feed home and to make home better they are not thinking like you people they are working extra hard they have calculated how many years they are going to working that hard they have planned it and they have planned a life after that comfortable with your suffering you are suffering and smiling a typical example of Nde mmagwokwu those people who are comfortable with snapping picture in convoy of Ifeanyoba, snapping pictures in the mansion of Ifeanyoba, snapping picture na royal share dobe Ifeanyoba, snapping picture na private jet Ifeanyoba. Today, our, our brother has gone to be with the Lord. Yes, may his soul rest in peace. chekwa narị nwunye eke ibe jee gbagha ebe. Jee pụrụ uchenna ụbaki jee gbagha ebe ya ka iwe see foto na royal shi again ehe na land cruiser bulletproof ịkwụrụ n'ihu e, debe aka etu a see foto jeekwa bịa kwụrụ n'ihu nke m na ka iwe see okwe mana that time ịnidiri ị na-alụ ọlụ ahụ ịnidiri ide emuleti that comfort ị na-enjoy be ife anya ụba ije na-emuleti e, je na-achọgodo nna ka ị provide kwa that much comfort na your house so that isi be natabeghị you enjoy that kind of comfort again na your house you were there enjoying showing people that now look at the life eh, the, this is the boss this is the boss eh? onye ịbata onye kpọọ na fon gwa na ọ chọrọ ịbịa beghị isi ya niile ụmụ ojii ọ kpọkwa ya echi niile isi ya na ya na-adazi ya na ọ kpọkwa nwanne echi isi ya na ijere ndị nkelefi ọkpọọ nwanne echi ịgwa na ijewere Enugu steeti ọkpọọ wụ the sixth ịgwa ya na ana na-achụgụ ke ife na-achụgụ ọ ife akụ ụfọdụ n'ime unu ji anọcha obodo oyiwo ten years edipọtụ ya ịbata e ihe na-akwụgharị e, onweghị fotu mkpụrụ ife ihe eji enwe nwodu ma ọwụ one piece of ties be nna gị bikos ị obodo oyiwo emela anyị buga ndị n'obodo oyiwo come to America come to America be ndị ọcha be ndị ọcha if you come to Germany if you come to Holland if you come to Holland. iche na iche na gị na ndị nọ naijiria ebe a umeti nọrọ ebe a gbuo oge nke ibe na-achụ ego every December ibe ga-agba tiketi na-abata onye abịagodo this year ọkwado ọkwado ọkwado ọkwado ịbịa next year onye abịagodo next ọkwado ịbịa next three years nkwunwe sukele a na kụọ paa na-esere anyị vidio n'obodo oyiwo anyị bịara ịta ya ata ịma traders one nọ hia na-abịa holiday ebe ahụ every year even this Christmas kịta ụfọdụ n'ime ha agbachakwa na tiketi ha kwa ụmụ ha bịa bịa bịa nwere aṅụrị rie ego ha kpata na Naịjirịa ebe ahụ dị ihe ozi sef ije ozi kpagharịa jepụtara ha ma nwaanyị na họteelụ a na-ekwue na ahịa ekwue abịabeghị Dubai one of my friend eh, bi na base space na bịada na họteelụ ebe m nọ na mesapụta ahụ for one week m nọrọ ebe ahụ nala ahụ ezigbo ụla rie nke wụ ezigbo nri ee chineji ngwa nwoke chie ji bụ ọsị m na n'ebe ọ ya batara na uwe na-atịrị aka nsị ya na dinere anala ha ụla na-aghọtara m dinere anala ha ụla o oh, i understand ee Wilfred thank you ọ pụwo na m tụrụ ụga ọbịa na-ehugharị ọbịa na-ehugharị and that one ọ na-eme idol ifedoka two wee bịa afịa na Dubai anyị eje chọọ anyị eje chọọ e, e, e, room well bed na abụ onye adinala ebe onye edinala ebe that one I came to Dubai alone I did not come with anybody enidome ịnọ ịlọji with any stranger nnọrụzie ọbịa chineji ọkụọpa nse nnọgụnụ ọ sị na ebe ọ ya abataren uwe na se my brother aghọtara m dinara anala ahụ ezigbo ụla mesapụ ahụ n'ọnwa nne nwoke nọ hia enjoy yourself na ọgwụgwọ Tinubu enjoy yourself ụtụtụ nkụ sam na-ebute nni ebute efere na abụ ọlacha juo afọ ọnkụ sam kpọkwa m sị m nna ọ nọ nsị ị chọrọ ịṅụ kọfị ọ sị m yes bịa ka ije na shọpụ ndị india anyị bata ebe a egbuo nya gbuo tii ọkọfị ikwuo nsi libi ife nwobere oge now nwobere oge na enjoy yourself now enjoy your weekend a na-ekolu unu kebe a na-ekodoro unu eh, nwanne m nwaanyị nwanne m nwaanyị ofu nna ofu nna nke ntọrọ nke ntọrọ mmadụ na-abụ wee tọ ya na famili ya bi uk ya na ụmụ niile utidi ebi uk iche na ubi uk iche na n'obodo iwo n'obodo anyị nọ be nna m nwere m ndị amụsachara ebe ahụ citizen so nto na ụmụnne niile kanada ka ha nọ ọda anyị ka iji obodo iwu emerụ gị e, inye a m e gị onye iji obodo oyiwu emerụ gị some people are just They want freedom. Are you not aware? You will hear an echo. You are suffering and you are smiling. Why are you suffering and smiling? Why can't you concentrate for two years, five years, ten years? Is It's okay. I have come to UK. Let me work hard for straight ten years and achieve whatever thing you to achieve but that. Then I will plan for the next phase of my life. You don't want to do that. ugo iglet ugo iglet na famili niile nọ nnewi na yes ha nọ ọstra ebe ha nọ pịa pịa pịa pịa ha bido mewe kọntentị chineke mee ebere kọntentị nyebe ha ego ha bịa gowe unu na legos yes ị na-ege ntị ha bịa gowe manshons na legos lụwa manshon na nnewi ha efinishigo manshon ha na nnewi gonu mesedis debe na legos gonu infiniti dọba na nnewi de ha abatago ah, nnewi na nọrụ nnewi sinsi na-enjoy ndị awụ ndị bi ọfụma na ostra but they are still thinking about home ị nọrọ ebe ni na ugo iglet ha unu ha nwere na Lagos na unu ha nwere na nnewi ka ha na-egosi anyị na vidio ha ha egosi anyị nke ha nwere n'ostra ha gosigodo anyị nke ha nwere n'ostra it is still an achievement mgbe nwere unu ebe a do you have a house there eh desi empire ha ndị nwelu personal house ha ha nwụ ụlọ ebe ha bi anyị ha agbalị ha ọsọ ha ha achụ anyị ọsọ ka anyị gbafere nọ ngụnwe enweghị ebe ibi ngụnwe enweghị ebe ibi ngụnwa na-eku akpa gị n'obi were ala ha ụla anyị ya anụrụ gị ife eh, ma ndị niile adụrụ ee eh, anyị ya anụrụ gị ife ị na-ala ahụ na 6 by 6 bed kịta wit eh, semi orthopedic matras etu ansi ala ahụ na ị na-ala ahụ na ngwakwuo eziokwu ị na-ala ahụ na nchọmkpọle ruruo saịdị ya nchọmkpọle ma ọdụ nke nna ala ahụ na ya na Lagos with my wife ọ sara mbala very big enough to accommodate three or four people are you enjoying that kind of luxury now a ga-eweta mortgage na ndezis ọ dị izi ọ dị izi ọ dị izi ije ije ije ije ije wotu unu na na mortgage a ọ dị izi ha ndụ na-asị na nwata kpakarị ibe na nkụ asị na ọkpara ya na ajọ ọfịa ịkpakarịrị ụfọdụ n'ime ha na nkụ ha sị na ịgbara ya na ajọ ọfịa ibi e? na your own house jegolu 2024 moto na-agba ụdịghị uwu ndị sọpụzụ na ịbata na Facebook ihe ekwe ka izu ike bọtụ ịnọkwa na agwa ndị mmadụ eziokwu nọrụkwa with all that comfort and luxury ndị ya wuo ọnụ ụtụtụ bifo chi ya na-efo ha anyarụ na akpata ife onu n'isi na-enye mkpọtụ na iro were eje ọrụ anya ya nụrụ ha ife ebe ọ na-ejekwa ọrụ ka o mitie ọpụta ọrụ nke ọ ya alụ from 6 nke ụtụtụ to ebe 9 ka ọ ya na ebe a na-asị look at train look obodo mepere emepe ọhụrụ ndị be ife a na-akụ aka ndị ahụ na-akụ aka ebe a kagụ mma ha akagụ mma ị na-agwa ngụnụ ha akagụ mma ịma ọbụla ha akagụ mma what are you telling me ọ na ịma ọ bụ na ha akaghị mma n'idi ka gwara na ha akaghị mma ee ife iji wee si ebe a wee pụọ maka na okwu ozi ga-eme irukwa ebe ahụ kwụkwa ga-eme ka anyị asarụ gị asarụ so ị bịa nnọọ be m ị nọrọ be m na-eko na-eko ị na-apape apa m ị ya anabzi be won't you go back to your house ị nara ihe bute tv ana ihe holu tebụl ada ebe a wee na ihe akwa na oche anụ nọ na ewee na ihe holu esi mụ na ee ọ kwereghị nara ya narakwabeghị ee onye ka o ji eme unu jekwugharịcha ebe a nata obodo na na-ezugharị ezugharị unu anyị kwepụta apụta ka afọ unu i came back and na-akpagharịrị onwe m ana m eji ife ntị jee ya ejesie ya ike ọdarị ụta ịma na m ya ịma na m ya ka onye ojechi abata ọ na-epiogharị ịkpọkata ya na fonu kpọkata na kpọkata ya na fonu ọ na-amịgharị na-amịgharị na-amịgharị ife ka anyị kpọkọtara ejike kpọkọta ejike megharịgido megharịgido n'ụkata menata na chọọchị mata ya sị mịnakwa mana everyday na-asị anyị jamini ji kwụsị jamini jigara ese jamini ji kwụsị jamini jigara ese mmata jamini ata mmata jamini ata mmata jamini ata mgbe ndụ mgbe ndụ 14 years eji m biskit ndị jamini egwuregwu hie eji m biskit ndị jamini egwuregwu hie nke uh, si ịpụ cheneji germany were amaja eh? nivia nivia si ebe ahụ as far back as 2000 1999 eh? ka ka ka ntewelu nivia n'ụlọ ahụ ghara ịma ka ntewelu nivia n'ụlọ ịbata ebe akwụkwọ ndị Lufthansa agasala ebe niile ọnya tupu unu ji amaja mmadụ kedu ife ahụ dị ife iji amaja mmadụ eh? Germany ndị mmadụ na-esi na nigeria ebe a eh, blew over 100, 200, 300, 500,000, 1 million uh, euro batabịa zuo moto n'otucha moto na nya ka ị na ebe ahụ na-aba na-agwa ndị ya ọ na ọdụ ka etu a kịta China ndị na-anọ ebe a were ifetu ka 1 million ego igwe 2 million ego igwe 500,000 ego 50,000 100,000 ego igwe bịa China lootu afịa na ngụ nwa na-enyere ha aka ele otu afịa were eri nri anuleba anagba look at china china is beautiful nigeria is this ọgọ ọdọọlọwọ na mma eh, you can admit it when you ad when you know the reason why you left home you will know why you need to work hard so that you can put whatever gap ahụ at home that is what people like Toklin's family did eze is not even feeling the heat in all of nigeria yes these guys are mount china sula na lagos mount sula na na newu na na Nisushi. they have provided everything they needed for their comfort and the comfort of their children that is why they traveled in the first place they did not travel to go and start counting how many churches in meshiribe ndosha they did not travel to go and count whether na ndosha na ejoka or na ndosha dey ejoka of what use okay ndosha dey ejoka ndosha nwoke na anụ nwoke ekwugo nya ugboro ole ndị ọcha adịghị eje ụka ị nwere idea na nwoke na-anụ nwoke be ndị ọcha ị nwere idea na ịpịa nwa gị tara ibe ndị ọcha onye kpọrọ polisi ị nwere idea ị nwere idea na na na i am the man of the house ị nwere idea na aha eme ebe ndị ọcha i married you with my money ị nwere idea na ọ ebe ndị ọcha you will go back to your father's house ụfọdụ ụmụ nwoke ndebe be anyị okwego ụlọ ghọta na ọ ebe ndị ọcha ụnụ ka ji eje nga be ndị ọcha aka ji ya chụpụ na steeti be ndị nke ahụ nke ahụ ahụ nke onye aha awụpụ ya aha awụpụ ya nkakwụ n'ahụ nya ife na-esi mkpi isi ka dị ya n'ahụ na nke ahụ anyị awụpụ na mkpi ife ahụ na-esi isi n'ahụ ụmụazị ọgwụgwụ oge ụmụazị sekọnd timoti sọsọ ife ọjọọ ka ụnụ na-amụta veri izi sọsọ ife ọjọọ ka ụnụ na-amụta veri izi ama m rojeni tourist village ọba shifromi eze ọnwụka so na the first igbo man he agbalụ ịda korea ọgụnụ we know the advantage of that travel to ndebai advantage of that travel is what uh, uh, uh, uh, gave birth to the innocent we are seeing today yes jenene those guys niile gbara bọyị n'aka ọ kụziri that line of motorcycle trade mgbe a jee nene ha ncha niile ka ịfụ advantage of korea ahụ jere mgbe ahụ nke unu dị useless to community unu onweghị ụlọ unu bara ndị community unu nothing nothing onweghị ụlọ unu bara ndị community unu ose aka family unu gụrụ unu minus one unu dị nwoke 5 bụrụ na agụgo n'ọfọ ụzọ ife na ana obi gusef wu decoration ka ejizi ya emedia ịgba na 440 eh? in fact the moment e nyere wu visa ije go rip jeans gbapuo ntị see tattoo na Nigeria wee pụọ taiwan thank you thank you for correcting me taiwan yes remember i always start to be corrected eh? that is the that was the adva- oh, that is because it is still there to be seen that is the advantage of ụzọ ahụ rojeni fụrụ mgbe jee na rojeni tourist village ọba that village mere our childhood mmadụ one nwelu ụdị site ya eh, eh, romeo ezeonwuka rojeni nwelu as far back as 1990 something rojeni kakwu na-egwu mgbe aka rojeni nwelu olympic size swimming pool rojeni nwere zoo where you can go and see things rojeni nwere stadium mini stadium that was a foresight to nwetara for early travel here nke ụnụ narụ n'iyi kọmpliti ọ narụ n'iyi ọsọ ikpoghewe ọnụ ndị ya ya ahụ eji ụka dị ebe ndị ọcha ijebe ndị ọcha sọsọ nyawu uru obodo oyiwu unu jeru balụ famili unu nyawu krismas bụta akpara isi bụ izi onye ahụ ị na-agwanye jezin'ụlọ n'ụlọ ụka bụrụ akpara isi bụ ihe ngwa prayer point ahụ ife iru ọ na-eji anya chukwu n'ụlọ ụka provide ya ihe zee ya man is god to man be the God to the members of your family. You cannot. Akpọ na phone ihe piki call. Akpọkata na phone ihe piki call. Ya sanata call ịbata e ị na-epugharị from one hotel to another from one hotel to another from all so na mmemme ka anyị ada afụ anyị unu n'ụlọ. Yes, anyị afụ unu Ị chọrọ ịnụ eziokwu a? Ị chọghị ịnụ eziokwu a? Ị chọghị ịnụ Eh, eh, alex ọgụ a i greet you ị chọrọ ịnụ eziokwu a ị chọrọ ịnụ eziokwu a nna ha agwa kịta jụọ onwe ya ajụjụ n'ime obi ị chọrọ ịnụ eziokwu a obodo oyiwu ebe ahụ nọ ọha amapụ mmadụ obi onwe narị ndị jechara ya bitie target ha ji wee ji ebe a natara onwe ha ebe a bịa na ọ na-emere onwe ha biznes people jere obodo oyiwo for so many reasons ụfọdụ n'ime ụlọ the moment ị nweta visa hia ịmarugo na ị ya amatazi iruzi nọrọ n'akụkụ onye gbuwara isi ka m gwakwa gị eziokwu thousands of people karụ mma n'obodo a karụ mma karụ comfortably karụ mma you are suffering there but you don't know ị na-ata afụfụ ebe ahụ ị nọ ụbọchị ị na-abata onye ahụ na-abịa ebute na airport ọha ebe a ka ọ na-azụ afịa moto ahụ eji bụ iburu na airport ị na-eko na-akpụọ n'ime kpuru gogo kpuru gogo ha ka ha ka telivishọn adị ebe a kpurie n'anya na-achagharị anya n'ime moto ka oke na-achagharị anya n'ime moto ka oke moto ahụ ọ na trade fair ka azụtara ya ọ na alaba ka azụtara ya kọntena niile ahụ ọhụụ n'obodo ahụ ụnụ nọcha ka a na-abịa elu odue bata ụfọdụ n'ime ụnụ nwere ego eji agba 40 feet container do you have money eji agba 40 feet container n'obodo a ụnụ nọrọ ebe ahụ na na-enyegharị mkpọtụ na-ekwe transfọma adọrị n'ihu be anyị amakwọ mmadụ onye n'obodo iwu nwa nkọpụ ha bara ebe a so ndị na outside ego ha bara ebe ahụ ndị nọ African country nwụọ ndị n'obodo obodo iwa nwa nkọpụ ha bara na transfọma adọ n'ihu be anyị ya kọmuniti projekt zero so oyiwo ka ha ya ada asụ so oyiwo ka ha ya ada asụ na asụsụ oyibo I don't know what you are saying what are you saying eji eto ofe eji egote azụ eji egote ofe egusi are you saying you know what I'm saying eh you know what I'm saying is this eh, ezugo wet ezugo wet ezugo wet what I'm trying to say is eh eji eto ofe mgbawori egba tiketi na tana ebe eji oyiwo eh, ebe ọ wụ onye suhu oyiwo nke ya aga jekwu ndị Ethiopian airline were say ha you know what I'm saying hedere o return ticket to Nigeria eh hedere o return ticket to Nigeria iwere batara eh unu agbasiwe na mbi ike tight o seat belt unu eh tight o seat belt unu mmanụ na obodo ahụ unu nọ na one day one day definitely obodo ahụ nwere ike look at what happened in Zimbabwe Look at how Mugabe chased all the people away from, from, from, from, from, from Zimbabwe and made it very difficult for foreigners to stay there. Look at what is happening in South Africa. All those people who have built the, their whole world in South Africa, what became their fate? Mgbe xeno eh, eh, and phobia bidoro. Eh? I'm asking you one day uk government will bring a new law ya bụga n'ife niile ịbata e obodo a bịakwụgharịba suwa oyiwo ije na eke eke village unu ijegoro ife iri e na asa you know when you come to germany when you come to ha e enyeghị crayfish ihe eji si ofe when i was in germany enyeghị azụ ọkpọ ihe eji wee si ofe germany is rere enyeghị ebe ihe anụ ihe eji wee si ofe isuru oyiwo na-akpa ije mitin ụmụnna ha iruo mitin ụmụnna ha na-ekugharị kesi na achọsa onye nye na ha ya anụ ọgụ ka o wee gbanahụ ụtọ ụmụnna ekwu ha ụtọ ya atụ na ụmụnna ọnwụ Mr Okafor ọgụ ee eh, chetara ife Mr Okafor gwara ya 20 years ago before jewe obodo oyiwo na-anụsọ gị ha dụ very aggressive na-anụsọ gị ebe niile mmadụ merụrụ ee onweta ha visa jee na butiki gụọ akwa gụọ ọsụsụ akpa ha ụlọ ha abụga ya eje obodo oyibo maọbụ ọkpa isi ozugbo ọkpa isi e. <laughs> frank owelabi <laughs> nke atọ mana ife na-ekwu uwe eziokwu na anamatụ ụga ụnụ ada afụfa ụnụ ada afụfa ife na-ekwu ohe eziokwu gịnị na-ekule anyị people are living their best life here in Nigeria are you not aware jee na victory estate iru ebe ahụ ifu ma bee buru money ha ifu ụmụ okorobịa be anyị nọ Nigeria here jee na victory estate iru dia if where they are living their own obodo oyiwo jee na VGC jee na Ikoyi jee na amụwo jee na amụwo dia jee na Diamond State jee na Peace Estate jee na Usana Estate eh? je jee na Park View kpagharịa n'ebe niile a jee n'ivu nna m ya ụlọ ebe a ebe emepere ọfọ na azụ trade fair jee n'ịba new site iru ebe anyị fụ where our people who are doing business here are living their best life bịa na Asaba here o nwere area ya wụ iruo na Asaba here ndị be anyị nọ Congo ekokpocha n'ebe a developcha ya ị nọrọ na Facebook na-asụ oyiwo na anyị na ụka anago onye gbanụ m na onye ahụ na-alụ unu dị ọmụ ife ya na-akọ na ụka anago ife gbasara ya ọ na-eche ụbọchị ya wọlụchi unu aka o jekpọ fada ma ụkọchukwu ka ụkọchukwu bịa dediketi ya one ka mata ya si dediketi ya n'ala ọ lụchago nke nke ọ na-alụ n'enugwu be ha lụchago wee na-abịa idediketiri nke asking you eh afia niile imoni ha na-agba road niile dị nke ha na-ebunata n'obodo a ọkwa ụmụazị be anyị n'obodo a na-atụ kọntena niile ahụ na-abata ebe a ma ndị na-eti grupeji afia na-abata hia ma ndị na-ebu afia uk na-ebunata hia na-ele ị nọrọ obodo oyiwo na-asụsụ oyiwo suwe oyiwo oyiwo oyiwo a ka ị na-asụ nwanne m nwoke na ome market azụ afịa alụchala ụlọ nye gị ofuru m na be ya ibiri ị ka na-asụ oyiwo ịbata krismas ịgbagoro n'elu mbe nọrụkwa n'enube na-asụrụ ya oyiwo na ana onwe onye nyalụ machi nwa wawa na ilo ị na moto ye nọ nọ na you can see this kind of thing in UK in UK in UK you can see this kind of thing there ana ana alọgosi ile ana alọgosi ile ịfụ ha eburucha apa n'ile ebe ebe ha ji eze atabisi onweghi ile ebe ị na-achọ ka ị sụọ ka onye ọcha ogechi oge ọna na ogechi unu unu unu unu unu unu yes ụlọ ụlọ ọna unu unu thinking of jee chekie those people that are always thinking home yes jee shekie all those people n'obodo oyibo and they are always thinking home jee shekie ha their their landmarks are there for you to see mana ndị oke oyiwo a eh, ndị ndị ịkwadoro ebe a ụfọdụ n'ime unu lere ala obi wee jebe obodo oyibo iwee elu obodo oyibo o wee wụrụ ịtọsa baịbụl ijere ịtọsa baịbụl baịbụl ee eh, ife ije n'obodo oyiwo ije ma the mystery dị na baịbụl instead of je bụrụ the mystery of your family the mystery do behind the backwardness of your family ịtụfuo ya hia jee obodo oyiwo ije ife de na baịbụl ijewe ka ije malu na ife delume n'israel n'ọwa eziokwu e? ụfọdụ ife maka famili ịchọgo ka maa na eziokwu ee a na ileru wee pụ ihe gochie ọkwari mmadụ nwaanyị ahụ ọkwado mmadụ iheritere a na wee nye ihe ile ihe pụọ je na agbaruwoloso ọnihe gochie is it not time for you to replace that land eh? knowing that it is your ancestral land mpụta na facebook na na-enyegharị mkpọtụ ahịa nụrụ na ife na constitutugharị nuzens na facebook na-achọ ụnụ na-achọ ụka eh, eh, eh, ịnọsị n'ọzọ ụsụ aka ife obi ego ha obi ego ha bichalụ china bata ebe a na-eme obi ego ha aka ife obi ego nwere ike flyover briji niile ahụ ị na-afụ na china obi ego ada afịa ife obi ego na-afụ katọn ngwa afịa ka ọ na-afụ ngwa afịa ebe ọnwụ na ego ya esi gafe ụzọ ka ọ na-achọ go a na-achọ ebe ihe esi wee mụ ife dị na baịbụl na ọwa eziokwu ke na jizọs kraịst nwere ụmụnne kedu ife jizọs kraịst nwere ụmụnne nwelu to do with family ya ahụ nwee ka o si wee dụ your brothers and your sisters gasa hia elekwara na obi jee gbata mbibi na ụmụnna gbata mbibi na mitin kpụrụ ego akawo wee zichego obodo oyiwo iruo di ya the only way ihe si wee kwuchiga that money wo ịbịa gwa anyị na jizọs kraịst nwere ụmụnne ụmụnne jizọs abịakwụrụ wa ụgwọ ahụ am asking you ụmụnne jizọs ya ọha ya abịa kwụrụgo ụgwọ ahụ I'm asking you zaanụ ya ife m bịara ebe awụ ka anyị tụzieri alụ n'abalị a n'otena ka anyị tụọ alụ n'abalị a n'otena maka atụghị alụ a ụnaghị aghọta atụghị alụ a ụnaghị aghọta every krismas ajụọ gị na anata ike akụkọ ọhụụ na ị nwere ego na akwụkwọ ka ị nweghị nọ na ị ego you don't have money to come back it is different o nwere ndị nwere ego mana nọ akwụkwọ they want to ha chọrọ ka ha nweta akwụkwọ ha wee nata if you see those people if you see how they are working hard even before ha enweta akwụkwọ ha ah, their success story here is speaking volume already in fact they are waiting they are anxiously looking for that paper so that they can come home and behold the paradise they have here nkonwe every day ajụ ọrụ ịchọ ofu akụkọ every year ajụ ọrụ iche ofe akụkọ ibe na-akwado ị na-akọ ife ọzọ ibe onye akwado ị na-akọ ife ọzọ ọhụụ nọ nọ nọ inweghị ego you don't have the money eh grandma cannot give you that money ị take a record of the whole flyover bridge niile do na UK kpagharịbarị na chọọchị niile ee kpagharịbarị na chọọchị niile jee gosiba anyị na-atọ ọnụ geto restaurant kele oke chọọchị ahụ dị na uk restọrantị ka ọwụ abi kere ebe o si wee nyere gị aka onye ahụ ị na-akọ ọnụ na naijiria hia n'ọwụ ofeke na ndị chọọchị riri ya eri nwa ya nke izizi a na na uniben the second one a na na unizik the third one nọ na final yeye na na na na na ma ọ na-egbarịa m the last one enenego jambụ na-achọ ịba skuul ngụnwa kedu ife ị nwere mana ị na-akọ ya ọnụ ọkwa ị na-akọ ya ọnụ ị na ha akọ ya ọnụ mana ọnụgo nwaanyị ụmụ ya ndekọrọ na praịmarị skuul nke bagoro sekọndịrị skuul nke na-achọ ịba yunivesiti ịnụbodo nwaanyị anụ mana ị na-akọ ya ọnụ si na eriri ya eri gụ na ya kịta kere onye eriri eri I am asking you gụ na ya kịta kele onye eli na eli ọ bụla ngụ ka eriri eri and nsịgụ na-eriri ya eri ịma na ọgụ erichalụgụ rie ma chenji eme ọdụ mgbe eweta chenji ewerikwa chenji ya asef ebe ịnọdụ very far ebe ịnọdụ very far you are very far away you are very far away wisdom is knowing why you left Nigeria in the first place yes if you know why you left Nigeria here it will help you anyị agwaghị uji echọtara anyị na ndọcha na-eje ụka some of us na-eji ebe aha na-abata yes in fact ụfọdụ n'ime anyị na-akpagharị ebe ya akpagharị iwu maka inwe ha akwụkwọ ọha ebe niile ndị bịara afịa ọ ndị bịara holiday balị ka ya aba so ha ka mara ife niile ahụ ị na-achọ ka ị ụfọdụ ndị na-ebe azụ afịa ụmụ ha nọchi obodo iwu agụ akwụkwọ ị e ka ha malụ the ascending dollars and pounds ebe ahụ ị na-ata ahụfụ were na-akwụ ụgwọ akwụkwọ ụmụ ha ka ha malụ kedu ife ha malụ ha malụ ha dadi Ifrem I greet you sir a na-ekwu ya ọdụ ka ya sị na amụma ekwu okwu everyday a na-anyaghị ọnụ a na-anyaghị isi ọnụ na ego na-eje ije ifenna okeke ifenna okeke ebiho ebiho obodo oyiwo for one day jee na akọnalisis ebeni ka ife ife ọlụ na akọnalisis de go to akụnalisis give ife ọlụ na akọnalisis de jee na akọnalisis ebeni nwanne ebe na-ada okeke a nnewu jee na ebe ebeni ee ka ife ife ọnụ na akọnarisis ị nọrọ na-enye mkpọtụ nso jizọs wee ife ị na-achụ jizọs ka ijere obodo oyiwu ijechụ oke ndị ọcha ahụ ejesi ụka fufi rizi rizin iji wee jee obodo oyiwo dadi e? frem hapụ n'ụfa anụnụnụ hapụ n'ụfa ndị ma na ụfọdụ n'ime ha na-abịa na fesbuk na-akịọ frustration jifa ichedu n'ọdụdụ isi mmadụ ịpụ fova ife ifubo famili m ọwụtarị nọ ndị famili ha na ebe ahụ gị okwu bụkwara frustration na-eso ka nkụ frustration na-eso ka nkụ ịnọ na naijiria hi nwere ego o nwere ka ọ na-adụ mana ịnọrụkwa obodo oyibo ahụ nwerekwa ego you cannot still do anything ife ya ọkwụgharịba na-achọ na-achọ loopholes na-achọ ife ọ eji wee kipụ onwe ebisi eh? na-achọ ife ọ eji wee kipụ onwe ebisi bidozie empowerment scheme ọkwọ oke anyị amalụgo na ịkabe ndị ọcha na-adụ na ife ndị anyị aghọtago since anyị ghọtagorie can you start empowering people here do you know that one one million ị na-ewoje 500,000 which is not up to ego in dollars unu nwere ego unu bi ọfụma ofe lọrọ alụ zuru unu nri we are suffering here right anyị na-ata afụ here onweghị ife anyị ma ikwugharị onye ahụ asịgo ezugo you need to travel first mma ahụwa gị ọnụ ahụ iji ekwu travel first nya njide gị ọnụ ahụ iji ekwu travel first ahụ nya afishie ngụ ọnụ gị ahụ afishie ihe ejizi ọnụ gị ahụ kwu okwu you need to travel first akpara isi agwụgo n'ụlọ travel first ebute akpara isi ọkwe ahụ ahụ adịghọ mama ọ nọ n'ụlọ ọgwụ travel first ebute akpara isi ọkwe m ajụ ụnụ ee gwana m ife you need to travel first ya ihe butere anyị na-anọkwa ihe na-enene fim ndị china fu china ntu china dụ ee eh? anyị na-anọkwa ihe na-enene fim ah, atị na Amerika. fụ Amerika ntu Amerika dụ kedu ife ị na-akọla anyị ebe a anyị ezijeghị ụdị anyị ruo ebe a ka ị kọwara anyị ntu Amerika dụ anyị na-afụ ya na muvi anyị na-afụ ya na fon ịghọtago bring that thing anyị na-afụ di ya back home here we want to see it here ọ ndị mmadụ na-eje look at somebody look at uh, um, uh, um, new age mgbe ọkụ na-enye anyị nsogbu here new age ya bido discover power bank ha jebe na china lower power bank na-ebunatala anyị here where you can take that power bank and power your phone ọhịa anyụ anyụ look at people look at pọfeng ha look at ọra imo ha look at this guy nwe tekno kọ infinix eh look at nke a nwe jioni ị nọrọ ebe a ụmụazị be na-eyuzu brain na-eje china na-eje obodo oyiwo je na-akụ nka na franchise na-ego franchise na so many companies na-ebunata ehi ya na-eme biznes na-enwe ego ị nọrọ na-asụ ị nọrọ na-asụ asụpụrị sụpụrị sụpụrị sụpụrị ee eh? or experience ịnọsi nwee na germany ka o ji wee mepe the first indigenous farm manufacturing company in africa here na nnewi here ịnọsin ịnụnobiri china one day ịnụnobiri germany ịnụnobiri america one day mana ndị ahụ ndị ya ha daa na airport ee eh, a ya eji convoy of motor ịtọ ndị company ndị ọcha company ọ bịara ịfụ we give him a VIP treatment from airport to hotel, from hotel to business engagement here, yeah, back to the airport. here. Those are men Ndọcha na respect Ịmarụbe ndị ọcha. Ka nkụziziere gị ife soro eso. Because it's very clear you don't even know why iji wee jee for the first time. Yeah? ụfọdụ jee Egypt bata ma nụrụ ha ife gwakene m ife ya eme na onye a ijipt nọkata fụ onwe na amerịka echi ma ọ nọkọta fụ na china ma ọ nọkọta fụ na saut koria ma uk ebe o jere ijipt ya wụ nchọ agba kọntrị to kọntrị kọntrị to kọntrị krọsọ mmiri na kpuo mmadụ agha anụrụ ya ife na o jere ijipt ụdị mmadụ ahụ jere ijipt mee misteki ịkpọrọ ya jee họteelụ na amerịka o disapia ya afụzie ọsọ efi ya ebe ọ gbanyere kamera ya nụrụ ife in fact two months ha ji wee bata amerịka ha amalụgo the whole wonders of america two months nkịtị o ji wee bata ee eh? two months nkịtị o ji wee bata ọ malụgo ife niile zoro ezo na amerịka ya nụziri ife ijipt nkịtị aya ya anụ ife then look at somebody to ka Matthias na bụ ụmụnne anyị wee jee obodo oyiwo jechagha obodo oyiwo nata ọkwa india ka o ọkwa india ka o jelu india o owo njecha obodo oyiwo nata onye a jere india wee na-asị gị njecha obodo oyiwo nata kelu ka ọ ya ada ụbọchị eje amerịka ọkwa obodo oyiwo a ndị dụka okwuru ọra ha na-eje bata na-emekwala onwe ife anyị eme ọ yarị adụ ha ka ife ee okwu obodo oyiwa ndị dịka okwuru ọra ha na-ejecha abata effortlessly ọtụkọ n'onwe ebe ha jeru nye ka mata ya si jeru india o jeru sinsi new delhi ka ọgụ na o jeru sinsi everyday ife ya n'ụwụ njecha obodo oyiwo bata njecha obodo oyiwo bata india wụ obodo oyiwo na o jeru eh? ọ isi ya emecha chi eze ewetabeghị odo okpu eze nso n'isie onye nwe na verdict ozugbo na ụmụ okeke kindred na ha ya azazi ụmụ okeke na ha ya azawazi ụmụ afọ okpu aba bụ isi ya aba nekwa ebe okpu nọ ekwuwe na eh, with the power vested on me i declare ejike moment of truth the e ụmụ okeke kindred na ahọzi ụmụ kindred iri agalụ st mary's ọhọzi cathedral rod ọwụ na st paulinus road o bido nye verdict ozugbo ewee nọkọta wee gwa nwaanyị na ọya awụ polisi next week o taa mere arest ozugbo efe ya dazi anọwo you are under arrest ee iwee e ihe nkwa ọhụrụ mgbe aha na-eje na nke dr okoli mgbe anyị na-acha admission Dr. Koriewe, well, no, no, no, don't worry. Is it not law? Are, no, don't worry. I will, I will meet so so and so so person. You will, you will, you will get admission and you will study law in in in in, in UNISIC. O si ha be Dr. Kori na apụta iji ikwugharị ọnụ ife ya no I put it to you that ọwụ bụ okwu lawyer That is what we see. That is what we see. Nothing short of this. Eh? So, jeenu gwafa na the reason ha ji wee si wee pụ abụrọ ife a ha na-akọla anyị we need man better from them come here solar light everywhere let, let there be light at night bring transformer down here put it aghala aghala ego dụwụ na akpa jee bute line 33 do any community yes go to teaching hospital, go to the Aslan hospital, Akudo, go to Enu, go there and open an account with them. Deposit money there every month. It will cover for treatment of so many people. Matthias doesn't even need to open a clinic in the first place. Yes. It doesn't need. Imagine that. They ego a ha tụkọnyere ha na-atụ eji wee na-eme ife na every first week of every month Now ha hospital, however, he discharged her like a mother 10 to make sense. But I don't blame him because he wants to do his own business. So to me, I see it as a business. I don't see it beyond being a business. Yes. I don't see it beyond that if from Nakobata Mana or drop. Well, I can send the Garia request that you got I don't see it beyond being a business with it is, which it is. So I, m telling you what you can do. Ịghọtago ile ahụ dị n'ogbenye inweghị ike iwekọta weta ego ka eje kpụta broken blocks tụọ onye katapila gaa n'elu ya olefụrọ let your community feel the impact na ichebere obodo oyiwo abịazi na alagharị ile na Facebook onwe ife anyị ji na eme njedebe ụka kelee ebe o benefitiri tell me one importance one something ihe benefit na nkwụsị iji ụka tata ewu nwanne m awụ nwanne m mụ na awọwa agbata obi agọrọ m be gị gọrọ m ee ewu nne m ewu nna m iwu agbata obi m iwu ikwu na ibe m ịghọta enyi m so i want to see the benefit of Mụmụ ijedebe chọọchị nke ka nwụ nke nji ego m emere onwe m I buy olive oil with my money. I buy holy water with my money. Oh, enwere m ego iji wee go ego. I even have money to buy it. It means I'm better. Daddy, good evening, sir. Ezugo onye kpasu gị iwe. Mba, mmụọ eh? ozi dakwasara n'abalị a sị ka nzi ozi. Mmụọ ozi dakwasara n'abalị a sị ka nzi ozi. Ee. Ama ama na ọ bụ ọkwa eji ike nwa nwoke kpasu gị iwe mba hama na-aga 360 ngwa gee ntị e. iblem dịkwa na ụmụnna anyị iblem zikwa na ụmụnna anyị ndị a jele obodo oyibo jee ebe afọ na um, ifefe ga-alụzi bụrụ ịkọndem kristianity iblemzikwa na ha nọmba wan bụ na onye na amarụ na oge echi ọzọ ochi ọzọ eriri ọzọ a na-agba n'ụkwụ n'onu ka ọ ga-agba nke ya <laughs> nke a bụ okwu nke ịbụọ bụ onye ji ofu obodo na Europe maọbụ onye jee India dịka ị kwuru na-agwa anyị na ndị ọcha dị ejezi ụka mana by the grace of God emego m vidio na so many churches n'obodo ndị ọcha anyị fụ na ndị ọcha na-eje ụka enwe ndị ọcha ada ejezi ụka e eziokwu mana ma ndị ọcha ọ na-eje ụka ma ndị ọcha ada eje ụka ọ bụrụ ya bụ ego onye a jere ikpe n'obodo oyibo onye ka m jisi gị ndị na-ata ọfụ by the grace of God 19 countries ọ ife m jego mwefu na ndị na-ata ahụfụ ndị ọcha be anyị nọ n'obodo ndị ọcha na-ata ahụfụ karịa ndị na-eme ọfụma n'ọnụọgụ ndị ọcha ndị be anyị nọ n'obodo ndị ọcha na-ata afụ karịrị ndị be anyị na-eme ọfụma n'obodo ndị ọcha n'ọnụọgụ mana ịma na ụfọdụ nata baba anyị a from obodo oyibo a ma ọ bụ na fanata anata ụfọdụ akwụsị na Lagos ha ya alụ moto faji na vileji kwụọ ụgwọ 3 weeks ma 2 weeks ọ na-agazi ọ na-asụ egwu n'ime moto nwaanyị na-ada ahụ ka ndị befa wee na-afụta ya as a big boy ọ nwaanyị na-ada ahụ egwu ya na-akụ egwu a na-asị igetachide dumi dumi maka na ọ nwere ka o eme ya ibe o ji akụ igetachide dumi bụ na ife na-eme ya gbara aka o nwere ka o si eme e e e eziokwu and the frustration dị n'obodo oyibo the unimaginable I am not saying this because of anything. i have experienced. I'm saying, you know, 19 countries. 22 years ago, can be the travel back out. Imagine. Imagine. For the past 22 years, I do travel. And the, not that I'm not travel local. Germany, ah, I know I'm Germany where where, I know I'm Netherlands. belgium ọ bụrụ ka m ma ebe a then uk afọ ha na-ekwu maka ya ịmakwu na otu mgbaala si anọ m uk yes and you saw me in a church I, i'm not saying you have you saw hundreds of ndị ọcha in fact onwe church nke mme video vidio na ya i was the only black man there so it is a big lie na ndị ọcha dị ejezi ka this is one im another problem anyị nwere na ebuka obi chọsiri chọsịrị ife oge ebunata n'ala igbo wee bụrụ chọọchị kama oge ebunata ebunatala anyị factories and industries now the question is onye afọ nwee division na-ekwesịghị onye vision ya bụ na ekwesịghị industries n'ala igbo echiri aka na kolota asking them the same question. ebe ọ bụ na vision nke Ebuka Obi bụ chọọchị obudatala anyị n'ala Igbo ọ bụ na vision gị nwa bụ factories and industries budatakwala anyị n'ala Igbo iri nwụrụ nni ọnụ iri ji nwụrụ afọ <laughs> na-ewetala onye bute factories and onye bute chọọchị ọnụ na-asị na ọ kara ibute factories and industries you bring the factories you come and establish the industries na ya wee establish go church not ọnụkọta oh, mmadụ asị ee eh, na onye arụ nwụbara jee ụlọ oh, ọgwụ bla bla bla okwucha ya ka e wee nwee ike nwee ndị a ga-anapụta more money eje na na na na ogidi ebe a jere rent your one flat rent your one flat kwa 285,000 your bed you ụlọ ọgwụ debe ya si na-alụ the hospital 285,000 ordinary 285,000 ka iji wee rent your one flat rent ya one flat ya wee were ya nabakwa ndị mmadụ ego i saw a reverend father ji enyefe 100,000 na ebe problem dị onye na-eblem n'ife niile a bụ onye na-akpọ broda Chigbo because when brodachi gboo came up anyị nwere statement of account anyị nwere statement of account Eh, Igbo love themselves. Alụ mee na Igbo love themselves. alụmụ mee na the account. Ego ụmụ Igbo na-atụkọta ka ewenyelụ ndị mmadụ aka a na-divert ya. When Brother Chigbo came up with it. When Brother Chigbo came up with it. Si mee account Igbo love themselves. Onye ejide na akpịrị wee kpọkọba ndị otu onye nke a si Ghana land ya waja waja fanine gbakọ wee pee ebe brọda Chigbo visit wee ka mụ bịa down si adọpụ ihe a na anyị niile bụ Igbo and that was how at see my account Igbo love themselves that is how it ended had it been na brother Chigbo stand his ground ka eme account Igbo love themselves by now onye ọbụla aka amalụgo ka ndị mara aka ekpe but he brother Chibo accepted he bowed to the pressure because I know it was pressure ka emechie that topic why did he fly from Ghana or uh, uh, went on the road by uh, uh, by road from Ghana to come back to Nigeria to close brother Chibo's mouth because no ekpateka nyanwa bụ ekpateka na-ego igbo love themselves I even even agu igbo erika oh, but i don't want to be seen as a troublemaker because there are so many hidden things anyị na-amarọ ife eji wee rie igbo love themselves ife mata oyi nwoke ji wee na-eme odogwu bụ ego erezi na igbo love themselves and he cannot deny it. On Mbunitie, Oga Mbunitie tomorrow, I'll use EFCC and drag him to produce that statement of account. From people of themselves, And what I am saying is what Brother Paul Chibo knows very well. But he was silenced. He was, he, he the pressure on him was so much. Omechie topic here. since o ji mechie topic ya ụfọdụ wee ka na-ekwu okwu na social soshal midia o taa ọ bụ na-ebunitere gabia so many people will not be talking on social media anyị aka amago ndị bụ ndị ori some maybe in enwe ndị aka nọ n'ime because of ego igbo of themselves because no public fund you don't mismanage it so e, e, ka m wee chịkọta ka m wee chịkọta wee nye gị efe ka ikwu ife nọ na iwe ụdị iwe dị gị na-arụ taata afụnụrụ nge na muda ọ bụkwa na e, my son ejike moment of truth ka ị na-iji maka ya ba mba mụ na ị ga-esekwa okwu rapụkwa ejike aka na arụ apụ ọkụ ya etu aka mụ ndị ha maazị eroteti enye ndị ebe enye ndị ebe a enye ndị ebe enye ndị ebe a so biko gwa ha yọọ m ụmụnna anyị onye ọ na-ewe iwe na Ebuka Obi ebudatara factories and industries na Nigeria n'ala Igbo ebe ọ bụ na Ebuka Obi emego nke ọ chọrọ ime ya nwa buteziela anyị the factories and industries onye na-enwe ọrụ nne eje nzute nne ijiri ego ịnụ n'obodo oyibo hit na-eme gị hit na-eme gị n'oge winta somebody n'obodo oyibo esi n'ụlọ na ese ya ego somebody n'obodo oyibo ka o wee nwee ike nweta akwụkwọ obodo oje na-anụ ọgbọ nne nwaanyị ọ na-anụ bụrụ ọgbọ mama ya ọ such ga na-ewetalụ kristianity ọnụ ha na-achọkwa ka anyị mebe ha o onwekwa ndị ha bụ They don't have anything at home. They, they don't have anything at home. Also, mkpọtụ a ka na-eme eh Jizọs bụ skam Ebuka Obi melụ nke Ebuka Obi melụ ọzọ meenụ nke gị among them ọ bụrụ ifu my right up maka fada nyere ha 100,000 the father nwere ego the father no onwe ya dịkwu poor because ọ bụ such a project ka ị chọrọ ịkwado and then outside the country 100,000 is nothing the reverend father is also poor okay what 500 dollars esi ebe a na among them I support mfere nyefe ego support let them enjoy ego christians because ọ bụrụ na e, Christians dị evil and a Christian na-enye ego if a Christian that is evil is giving you money that means ihe na-anata evil money from a evil Christian so they don't have etiti ha niile they don't have igwe ndị nwere ego n'ala Igbo none of them bụ non-Christian igwe ndị nwere ego n'ala Igbo igwe bụ ile ọdụ ha e Christian ị Okay, network uh, who could go that different. I saw a, a, a video where B Lord was making was uh, making a video of the interlock interlocking stone on Ama from Beye to the road. Ebenebe, Ebenebe, Ogonok, the, the, the, the capital city of Anambra State, Kobe. On Ama interlock from Beye akụlụ unu nọ n'obodo iwo na-enye mkpọtụ every year young akadi agadi ekwe nke a fake ịnọbe onye ọzọ na-eto ọkụ dube onye ọzọ eh? nne gị nọ na vileji kịta ọhụ mkparaka ka ọ nwere anyị gbaitonụrụ jen ngụnwa n'obodo oyibo kịta na-eko na nne gị nna eh, eh, ya na ọkụ dụ 24 hours nne gị nọ na vileji ọhụ mkpanaka ka ọ nwere lampụ ka ọ nwere ịgbanyeriri efuel na jeneretọ ka o wee gbanye jem igotanụ jeneretọ deberie It's high time you people should grow up. I, I, have given you people an instance on oh, that at the height of COVID 19, how did Ifa may he soul rest in peace, how did he show capacity? He showed capacity by mobilizing his big friends across Anambra State here and called them Anambra Progressive, not just Anambra alone. He mobilized them. They raised money as an igwe when you call Mamiri on Obofufu. They raised money and built a hospital and the teaching hospital permanent inside here. That was the first building Alolo commission where na teaching hospital permanent site here. Ruo na-ekwulu ọbịa, ruo Anambra progressive. That is the kind of development you want. Guys, you stop making noise. Mobilize yourselves Ono onwe unu eh, igbo igbo guys in diaspora yes you people can call your names anything open up an account pay money into that account use it for developmental projects in Anibo here stop making noise go and look at dr godwin madoka go and see how dr God, uh, eh, cosmos uh, eh, Eh, Godwin Maduka has transformed his hometown, umuchukwu into a city. Every single thing that hometown needs, or a medical doctor trained and based in abroad, just like you. All of Shalom, my church. All of Shalom, my church. And not every day. And on our Facebook, on our book, I'm ụfọdụ n'ime ụlọ na epe ka ewi ịkọ ịka m mma ihe eji agwa m ejesi n'ụka ịka m mma mmadụ ole n'ime ụlọ ka m mma ihe eji asị m ejesi n'ụka ka m kwugodo m nwa ka ndụ ka ndụ nwụọ mpịkọrọ m nwa enweghị ife nchi mpịkọrọ m nwa ka na-ahụ ahụ n'afọ n'afọ enweghị ife nchi mmadụ ole n'ime ụlọ ka m mma how many of you na-elive well more than me ihe eji wee na-agwa m na ife m na-eme na m ama ife m na-eme I want to know ọ mmebezie nke ị na-eme ka m wee dụkarị ijugo eh? m na m achọrọ ịdụkarị have you asked me if I even want to be like you I don't want to be like you I don't want to be like you yes I don't want to be like you but I know you want to be free like me you want to be free like me nchi emegide m program taa ọkụ ebe 3 n'abalị as long as na m nwere nderede ụtụtụ echi niile ekpuo m akwa na bedị mma alagodo ụlọ kụọ taịlụ nteta ebe taịlụ eje nche ebe m nri in the absence of na na mụ nọ isti kịta na ma anọ na Lagos ebe my wife nọ eje nche ebe m meri nri ọwụrụ ụta na ntụọ ya tụjuo ya afọ ntụọ estra n'elu ọwụrụ ofe akwụ nye ya nricha pụta nke tinye ya na alaha ụla I do my business from here transactions a na-aga ana eme business ịghọtago and then the business. You know what I mean? So, if it's short, many people are here now. And não know I told you, ụfọdụ n'ime ha não, na mmadụ ịtọ na ịnọ asụcha na não ịtọ na ịnọ na yunivesiti não n'ime ha wụ ha na não ụmụnne ha ụfọdụ n'ime não ha na-eme so many things nkụ nwa gị ife na-emekarịcha kedu ife the mechanic. Okay, we're going factory. Employ your people so that they can be working. Yalumu factory. They employ more people. Ị gaghị ọsọ ịgbagha ọsọ ị gaghị ije ị gwọghọkwa nna na wụrụ ngwọrọ ka a mara ebe ịkwụ look at save life. So many of them to help pharmaceutical Noka. Look at those guys doing wonders. Yeah? Oga Frank Owolabi, why not? Doing wonders. Doing wonders here. You know, na-enye sọpọtụ na-asụsụ oyiwo every year iwuru obi ise bọd sọsọ Jizọs Kraịst christ Kraịst christ ị eji bịa taa ilobon jesus Kraịst wụnya i na-agba afa wụnya ka ọ ya ndebụrụ chedebe akwa akpara ise si n'elu sobe n'elu wụrụ mana na-ata from heaven akpọọ na fon ihe call eji eme blọk ọnụ mba onye awa I want to go back. غزو بيروت Then I want to go back to my root. Meanwhile, ụfọdụ n'ime ụlọ obisha wit ndị dụcha 102 years. Eh? Ma ndị akpọcha ndị dụka ewi bata ebe a jee na rejistrị hia jee gbaa ha akwụkwọ sọ ka iwee jee obodo oyibo ịnụkwa na-ekwu na ndị ọcha kpọrọ ndebe anyị n'ohu na ndị abịa mee ndebe anyị kelee ohu karịrị nke ịkpọ nwaanyị dụ 109 years bata ebe a onye jee na rejistri jee gbaa akwụkwọ ka i wee bakwa n'ohu nke bụ feri na haus ife unu na-ebute onwe unu tru sọkunu uwe jee obodo oyibo eruzi obodo oyibo wee kọwa ka onye gbuwarisi nwaanyị ejikọ ka onye gbuwarisi ka ebe ihe ejikọ ka onye gbuwarisi ebe ịdụ 32 years go na nwaanyị dụ 98 years biri n'ụlọ nwaanyị eji akụkọ onye gbuwarisi i understand your frustration it is not we know we understand your problem we know what you are, you, you are passing through must uh, uh, uh, you do transfer aggression to us? Eh? You know what you want. You wanted uh, after all. We don't know. We did not discuss with you. Perhaps I can advise you better. Eh? Eh? Oh, I know. I know. Ah, old, old men, old uh, uh, father and mother say, I, we know what it takes to take care of them. We understand. ka anyụọ mamịrị ikpo anụ kata anyụọ nsị ikpo ịghọtago e, e, e, emekwa na-ejere emi ọnụ a na-akwụsaghị osu mmiri we understand all those things but it's not our problem it is not our ịghọtago ọtụrụ it is not our problem you know what you want ọkwọnkụ ịmụ ife ịchọrọ ịghọtago ikunata ebe ị na-ekugharị ya ka ewu ike gboro ya jee na rejistrị na eje gbaa akwụkwọ ikuru ya ekupụ kpụpụ ya ka kpọpụ ya ntu ụzọ esi apụ akwụ chebezi ụbọchị anyị nye ya akwụ ihe ji bịa iru ebe ahụ ọnụma na-esi ịbara anyị ịbara ya ọgara mmụta na nkọ ịghọtago we understand i know frustration so many people na pass n'obodo oyibo if i tell you that i don't feel your pain ịma na m na-atụ ụga but do not do transfer aggressions i'm begging you eh? everyday ka ụnụ na-akụziri anyị ịmụta na kịta ka ihe esi take care of your wife be ndị ọcha ịmụta gị yes ị e ka na-achọ ka egwe I am the head of the family this is my house before you know it achụpụ n'ụlọ ahụ polisi enye ọda na-achọzi efu n'ụlọ ahụ ịmụta na kịta etu ndị ọcha si anụ nwaanyị ịmụta etu ndị ọcha si anụ nwaanyị ịmụta ga-etu ndị ọcha si azụ nwa ịmụtacha ka ife niile ahụ o wee wụrụ ụzọ ụka wụ ife ịfụrụ ndị ọcha ahụ ijezi ịchọ ka ijebe ee onye ri ya bụ ya duo onwe onye ri ya bụ duo onwe jee n'ugwu onye amụma arinji before i forget si na onye amụma arinji na-ezu gosiri ya ya kwadowe O kwadowe omehụ n'izu mee n'ọnwa gwanụ ma bias na-ezu gosiri ya wee o omehụ n'izu mee n'ọnwa ha this empire ozi sometimes I see Ikenga agụ in you Ikenga awụrụ ezigbota nna m ochie na nne bụ nga ebe a na nga ije kịta 3 minutes nakpu obi Ikenga mkpụrụ na my convert ebe a kịta Ikenga ya kwụ na my convert ya mụ na ya efe aka kene ọ nna m ochie na ịghọtago so ọbara aha atụ ọbara aha atụ ụga Yeah, I will end the broadcast here. Tomorrow is Sunday. Let us prepare for tomorrow. Woto woto. How digest go this one now, They have a lot to talk about